ndewo ihe awụ ọkara mmụọ ọkara mmadụ onowu na-aba agana onye isi ihe niile anyị na-eme aha nwụkwanụ kunet ọgọchukwu ọha ya anyị bịara mmemme ndị sisa awụkwanụ m onye sisa onowu uwe onye isi anyị ọwụ ya awụ isi afụrụ wee kwawa okpu anyị na-ekele ndị niile bịara ije a tata na-ekele ndị niile si ebe ha si wee bịa were na-asị ụnọ na ụnụ ga-ahụ ihe anyị na-aga ime tata sista wotu na-akwado ọganihu asụsụ na omenala Igbo na-enyekwaranụ ndị mmadụ aka ihe anyị na-ayụ ụnọ unu gaa na ebe anyị tinyere ihe onyonyo anyị ka unu hụ ihe anyị mere n'ụbọchị tata na-asị unu afọ na-abịanụ jichie na ike bịanụ ka unu hụ ihe ndị anyị na-eme nke anyị na-eme tata unu ga-ahụkwa ya na onyonyo anyị na-ekele unu niile ka Chukwu gozie unu niile o ndewonu onowu hmm. ndewo kedu ka ị mere tata ọtụrụ anyị ha a na-eme na mmemme anyị nwere taata mụnwa bụ dọkịta nwachukwu a na-akwenzo n'owu na be agara ọkala mmụọ na ọkala mmadụ ọ bụrụ alụsị niile ka a na-ama akwa ọcha <laughs> ife ife sisa ka anyị na-eme anyị na-asọpụrụ nna nna anyị fe nna nna anyị fabutela anyị n'ụwa maka nwata kpọnne ọka na ngwongwo ya ya anya nna nna anyị fabịakwa amerịka wee kpọọ amerịka n'azụ ndị igbo ka alụrụ amerịka ọnya kpata anyị nwa nwe amerịka mm-hmm. ndị be anyị nọkwa na karibians anyị nwa nwe nwekwa central america na south america ndị be anyị nọ si ebe afọ ndị a kpọrọ n'oru but ọfanwa na-achịzi ebe afọ kịta so nna nna anyị ka a na-asọpụrụ ebe anyị nọ bụ igbo landị ndị be anyị bịa ebe a onwe ndị si na fama bụrụ oru wee baa na mmiri si na kama fa ga-abụ oru kaba kaba ha gawa ebe ha sikwe etu eji wee kpọta ha hmm. kedu fọsi si yuze anyway um, that's it we are here to promote igbo culture and language and igbo igbo ideology and identity daalụ onye owu na aba aga na ọkara mmụọ ọkara mmadụ anyị na-ekele gị chukwu gozie gị dewekwa gị ogologo ndụ ndewo eh, onye na-emekọrọ anyị ihe onyonyo anyị nọ n'ụbọchị taata aha nwụ nwaada kwunet ọgọchukwu ọha ya akwụkwana m onye otu sisa anyị nwere nnukwu mmụọ nwaanyị ebe a ọba na bagana ọba biko anyị chọrọ ịjụ gị ajụjụ ka ịkọwatụrụ anyị ihe na-eme n'ụbọchị taata na ihe ọgbakọ awụ maka ya daalụ mụnwa bụ chief dr napoleon onyechi ọba odezuligbo aba ome omeihe ukwu ụkwa mkpụrụ ee ụbọchị tata bụ ụbọchị pụrụ iche anyị emego nke anyị mere e, nyaa mhm. ewesị ka abịa mekwuo nke tata ka o wee pịa ọnụ ịma anyụcha nsọ bụ na ọ pịrị ọnụ ọwụrụ afọ ọsịsa ya bụ nke tata bụ omenala ka anyị na-emezi ka anyị mee omenala anyị ejego mee omenala nke anyị merụ ebe ụmụ nwanne anyị bịarụ nwụchara kama a ga-agba ha ohu ha nwụọ na ọkara ha mma na ha nwụrụ anwụ karịa ma a gbara ha oru wee sị na mkpụrụ obi ha na chukwa anago mkpụrụ obi ha na nke anyị na-emezi bụ ka anyị ṅụrịa na afụfụ ha tara na ụdọ ekere ha n'aka na ụkwụ na ije ha eburu e, e ha n'ụgbọ mmiri anyụ ma banye onye ha nọ wee ruo ebe ha ruru nọ narọ n'iyi na asị na onye ọkụ nyụrụ n'aka na ọnyanwa menyụrụ nyawa ọkụ a sị na ọkụ amanyụkwa anyị n'aka ebe ọ bụ na ndị bịara ebe a tara afụfụ wee nọrọ ebe ọ bụ na ọ bụrụ afụfụ ata anya na ya ma nọ ebe a taata a nọgodoro ọdịiche mana anyị agbadogo nyanwụ mkpọrọgwụ maka afụfụ ata wee na-asị ka onye nwa duru anyị na-aga ka afụfụ afọ ata na afụfụ nke anyị na-ata ka ọ ghara ịbụ ihe ya na n'iyi nya omenala Igbo anyị na-eme a ga-eme ya na-aga were obi siri ike wee na-eme obi nwanne na nwanne ee eh, onye fụ nwanne ọma nọ nwanne ya ka ọ fụ oke na-enye ọfụma makụ anya maka ara ama echi ama mmadụ onye ya rụpụrụ ji n'ọkụ ya nwanne nwanne bụ nwanne ọ ihe ji nwanne eme ka eji nwanne eme o nwere onye ga-eri ibi ya eri ya ọmụma anyị na-eme taa ọ ya aga ọfụma a na onye nwe anyị ka ọ bịa gọzie anyị niile n'ebe a ma ndị abịa nwụrụ gọzie anyị ncha mee ka ihe anyị na-eme ka ọ gaa ọfụma ka anyị lụta mkpụrụ obi ndị nara ana lụtakwa mkpụrụ obi ndị dị ndụ maka kọmbọsị mmadụ na-akwa mmadụ ka ọ na-akwa onwe ya enye ọya eh, dịrị anyị mma ụkwụ ji bịa ka a ga-eji wee na daalụnụ ọya dịrị anyị mma daalụnụ ekele gị n'ụzọ pụrụ iche daalụ maka okwu anyị gwara anyị ihe ndị kọwara anyị unu anụlanụ ihe ọ gwabara anyị ah, ọzọ abụ nwa ada kwinet ọgọchukwu ọha ya ah, Atlanta Igbo School akpọkwara m ụmụ Atlanta Igbo School wee bịa mmemme a a na-eme tata unu ga-afụ ihe ndị anyị ga-emekwa n'ụbọchị tata ndewonu ka ọ gazienụ Good morning, Dr. John. Yes. My name is Kunet Ogachuku Ohaya. So we are here for the event. We have CISA event. So we are here at Igbo London, right? So I came with Atlanta Igbo School students for this event. I uh, would like you to explain to people or tell us what is going on today. Why are we here today? Thank you, sir. Well, thank you very much, Quinette. I tell you, this is an epicenter of hope. Huh? This is all about about hope. It's all about hope for the people, hope for each other, hope for our children, hope for the leadership, hope for a betterment of society, hope for an improvement of going back to the way things were when it was absolutely wonderful, a wonderful space to be. I'm telling you that this here in the United States is a little it's a little Ebo land right here. Ah. And what we're trying to do is stretch that out. Huh? Awesome. We want America to know who the Igbo are. Uh, this is the goal, and there's great hope that that will happen. I am absolutely, I'm absolutely excited about this. I've been coming to this event since it was new. I've been coming for years and years, and Thank it, I, it, I see you all the time. It is on a roll. I see you, yes. I love it, and Thank I love the so people. Much. Thank you. We appreciate you, Thank and you. God bless you. Thank you, Dr. John, and we hope to see you every time we're having this event. Thank you. Hello, good morning, Dr. Davis. Morning. My name is Kunette Ohaya, and we are here from Atlanta. Uh, Atlanta Igbo School students are here too. So we came to this event, and we would like you to tell audience, people watching out there, why we congregated here. Uh, can you please tell us a little bit? Well, this event that we're having here in Brunswick is probably the largest gathering of international personalities okay. that this area has ever seen. And so it's going to help put this area on the map, as it were, okay. worldwide, because we have people from all over Africa, Ethiopia, oh, interesting. South Africa, various places in West Africa, Senegal, okay. all, and Nigeria, obviously. We have people from Canada, wow. from England, it's a big event. Um, people from the Caribbean, they're all here to celebrate this event because they all have claims or some um, um, contact or some uh, lineage to Igbo. Okay. You know, so this is an international Igbo World Festival, okay. and that is in, it's inclusive of everything. Okay. So, you know, I'm from Boston, and I have Igbo descent. Okay and uh, I discovered that when I was in uh, when I went to Nigeria for the first time. All right. In 2012, I did my DNA, -huh. but my DNA showed that the majority of my DNA was Afula. Oh, which is Igbo land, right? So I went, I went, I went to, I went to Nigeria to look for the Fula. Okay. But what happened was uh, I was with my partner, my research partner, because the reason why I went to Nigeria was to do research on the Igbo. Mm -hmm. And the reason why I was doing research on the Igbo was because, you know, I'm an academic, I'm a, I'm a scientist, okay. and my research indicated that African civilization began in West Africa, not East Africa, but West, West Africa. Africa. Yes. And that the Bantu ex, uh, expansion began in the area that we call um, Nigeria today that the earliest people, the earliest DNA ever discovered on this planet comes from that part of the world. Wonderful. Right. And so I went there to discover uh, human origins. That's why I went. Okay. And I understood that the Igbo were the earliest inhabitants on this planet and in Africa. That's why I went. That's a nice So yeah. Uh, I didn't go there because I thought I was Igbo, but I found out while I was there that I had Igbo DNA. Wonderful. Do you and um, mind telling us your Igbo name? My name is, my full honorific title is Chief Prince Ilumuno okay. Iri of Udu Iri Kingdom. Wonderful. Chief Elomona. Elomona. I'm a prince now. Yeah, she's a chief prince. Yes. Elomona. I got from Eri Kingdom. That's right. The, the Ezra Aura gave me my name, Elumuno. He made me a prince. Yes. I got my chief practicing yes. Uh, somewhere else. Okay. You know, but so you're chief. I'm though. a chief. That's mm -hmm. true. Mm-hmm. Yeah. Thank so you so I, much. I have on my beads and I have All on right. my, you know, my paraphernalia. So wonderful. Thank you so much. Thank you. Dr. And Davis. you know what? You chief are Davis. you are a great <laughs> performer and you're you. a great leader of our people. <laughs> Thank and I want to congratulate you. Thank you. And Dr. the work Davis. that you're doing with the Evil School. Thank you. In Atlanta. Thank God you. bless you and be well. God bless you, Dr. Davis. We appreciate you. Ah, Emeritus. Nde ndewo kee ka ị mere ị ga-enye anyị olu n'Igbo maka ihe anyị nọ n'ime ya tata wụ asụsụ Igbo na omenala Igbo onye ahụ na anya wụ onye isi chịrị sisa chịta ya mma ọ na-arụkwa n'ọrụ ya anyị nwere afọ ojuju n'ihe niile ọ na-emere anyị biko onye isi aha Kunet Ogochukwu ya. abịara m mmemme a na-eme were hụ na ị nọ ya were si biko elee onye na-agbakọrọ anyị onyonyo chụwadon ya nwudere anyị ya ejide gị biko ka ọtụtụ dị na ihe na-eme n'ụbọchị taata maka anyị chọrọ onye ọbụla ga-ele ihe a ka ha hụ na mmemme anyị na ọwa ezigbo mmemme anyị chọrọ ka ha bịa n'afọ ọzọ biko kọtụrụ anyị ndewo sa ndewo adakunet um, aha m James Ogbuka omekwe um, mụwa onye chịrị pụọ Ready? last year werezie ọchịchị nye onye dịka dr agụọji n'aka and ihe anyị na-eme taa na georgia na brunswick bụ ihe gbatara nụ council of igbo states in america wo the festival anyị na-eme every year ihe anyị na-eme wee icheta ote igbo culture na asụsụ igbo na ihe gbatara omenala ndị igbo otu anyị ga na-esi ahazi na-abịa akpọkọta ọnụ ụmụ anyị a na-ahụkwana ihe anyị na-eme na ma na asụsụ Igbo na omenala Igbo ga-adịrịrị ebe ọbụla anyị nọ ọwụrụ na Amerịka wụrụ n'ala Igbo ebe ọbụla anyị nọ anyị ga na-ama na o nwere ihe ndị nna anyị hafụrụ anyị anyị ma marakwa ihe anyị ga-ahafụrụkwa ndị nna anyị so ihe anyị na-eme taa ndị na-agba egwu ga-abịa ndị na-akọ akụkọ ga-abịa ndị na-agọzi anyị ga-anọ eze ga-anọ ebe a ha niile e, ma ịwa ji anyị ga-awa ji anyị ga-eme ihe ọbụla a na-eji echeta ndị Igbo n'ala Igbo ihe anyị na-eme taa ndewo ndewo gozie gị biko ị ga na-eje na-alọta ndewo sa daalụ Hello, my brother. How are you I'm today? Right. How are you? I'm fine. My name is Kunet Ohaya all right. from Atlanta and Atlanta Ibo School. So we came to this event and we'd like you to introduce yourself and tell audience what is going on today. Okay? My name is Desi Campbell and my Igbo name is Abeazi. Okay, yes, I can. Uh, my Igbo name is Abeazi and I am here at the naming ceremony. I came last year and brought some of my family members, um, 93 of us got certificates last year, oh. and this year we have 63. Okay. Yes. All right. So who did you come with today? I came with some of my family members, and my friends okay. that were have taken the DNA test and found that they was Ebo connected. Um, right now, it's almost 150 of us that will have will have Nigerian certificates, Ebo certificates. Wonderful. So who, are the family members? We'd like to see you. Can you come over here, please? We want to see you. Are you one of the family members? Oh, no, it's just okay. right now. Uh, my name is Kunet. He said you're one of the family members. Can you tell us who you are, please? Hi, my name is Darlene Clark, and my um, Igbo name is Aduku. Aduku, Aduku, yes. Aduku. This is my first time here, and it is such an honor and a pleasure to be amongst family. Thank you so much. You're We're so happy to have you. Thank you. And it's a pleasure talking to you, okay? Thank you, Thank, Thank you. you so much. We hope to see you next year Absolutely. as well. Thank you. hello good morning biko n'ụtụtụ ọma na aga m ekwu n'igbo kwuo n'oyibo a ah, maka anyị bụ ndị igbo anyị chọrọ ka a sụọ tụrụ anyị igbo kọwatụrụ ndị mmadụ ihe na-eme taa biko na aha m nwa ada kwunet ọgọchukwu ha ya so anyị sikwa na atlanta ama na ọnụtara maka atlanta igbo skuul akpọrọ m ụmụ akwụkwọ atlanta igbo skuul wee bịa ụmụ anyị amụrụ na amerika ka ha na-asụ asụsụ igbo na-eke dewe ihe omenala igbo biko unu kọtụtụrụ ndị mmadụ ndị ọnụ n'ihe ụnụ bịara tata o biko daalụrị nne kwinet eh, eh, eh, ama gị ọfụma oh. malụkwue um, adaghị nwaanyị ka ebe ọ nọ unu bịa New York uh-huh. and so on so mụnwa bụ Ejiofọ prọfesọ Antony Ejiofọ the immediate past chairman of World Igbo Congress nke akwa na onye be m onye a na-etu mmadụ ya Eh, n'onye eji ọfọ anyị bi Nashville anyị bi Nashville Tennessee and ebe afọ ka anyị si wee bịa eh, afọ ka anyị lute eh, odo anyị anya anya nke abụrụ anyị izizi ibi ebe a so ife a na-eme ebe a doro anyị anya onye ka solukwa wee jee ma dị Igbo landin anyị ejesigo ebe niile afọ so nọọ ife dị anyị n'obi ife gbasalụ ndị Igbo na-anụ anyị ọkụ n'obi rinne mgbe m ga-ekwukwu okwu tata nwee mụwululive nga kwa ịfụrụ ive skuul anyị skuul anyị nwe inwelu anyị ga-eme incorporate na the larger picture of eh, ka a ga-esi wee move an Igbo wee nwee ike re-engineer our society with eh, the Igbo values anyị nwe so on so na nye ka eji wee bịa o juru anya afụfe na-eme na and odo anyị anya na ife a na-eme ga agbalụ ndị Igbo ulu ga agbalụ ndị sisa ulu ga agbalụ onye ọbụla bụ onye Igbo ebe ọbụla gaa balụ gọla gichi kọmuniti eh, eh, eh, unu onye ka e ji wee bịa chetara m aha oriakụ gị mmadụ ya biko anyị chọrọ ka anyị nụtụkwa n'olu gị o kọtụrụ anyị onye iwu kọtụkwara na ihe onu jiri bịa anụla m e, di gị ihe ọ gwara anyị ngwanụ biko daalụ biko e, ana m ekene maka ọlụ nke ị na-alụ e, ana m ekenekwanụ ndị na-organize ife a every year most of the time anyị na-abịa last year anyị bịakwa mana ebe ọbụla anyị bịa ebe anyị we here to celebrate the Igbo culture mhm. to celebrate ourselves and you know get our, uh, our information about us because we are the ones that we tell our story no, no nobody will. And the most important thing is that we are now bringing our children yes. into the whole thing because over, they yeah. need to know. We need to educate them. We need to empower them. We need. They are the ones that we cannot get anywhere. We cannot get. They can get there. And these kids are born here. Yes. So we have to let them know that we are Igbos. And what are we known, you know, for being an Igbo? We want to let make sure that they we educate them and bring them. They love our culture. Thank you. They love everything about Igbo. Thank you so, so much. it's Igbo forever. Thank you. Thank you, Madam O. Oh. Igbo so for both of us. Chineke ga-agọzi gozie ọkwa unu o oh. oh, nọ nọ ndewo ndewonu Hello, my name is Quinette Ohaya, and uh, I would like you to introduce yourself to people and let us know who you are and tell us why you're here and what is going on here today. Thank okay. you. Good morning. My name is Dana Roberts Beckham. Okay. I'm a native of Brunswick, Georgia. And I am the president of Geechee Girls Tastings and ah. Touring. Tours. I am the owner and the president. I operate African American tours um, in Brunswick, St. Simons, and Jekyll Island, Georgia. Wonderful. And I am here because I'm also the president of the Selden Park, where this great event is hosted once again. Okay. Selden, historic Selden Park um, in Brunswick, Georgia. We love the, the Nigerians. We welcome you back for the second year. Last year we was ecstatic. This year we're ecstatic. And so as the president of the board, we welcome, welcome, welcome all the Nigerians, Igbo, back to where where their people came through here. Our people come through here at Ebo Landing. Thank you so You're much. Welcome That's so interesting. Much. Yes. It's a pleasure meeting you. Thank you, okay? Thank you. All right, sir. Ndewo, kedu onye wụkwanụ kọwatụrụ m aha gị? one of mba Mbana, quadruple chief. Okay, uh, sir, ome mma m wụ Kunet Ogochukwu ohaya Achọrọ m ịjụtụ gị ajụjụ ka ịkọtụrụ ndị mmadụ ihe na-eme ebe a taa na onye ewu na ihe iji were bịa kwatụna anyị onye were iwe daalụsa ah, omemma mma, ah, m chief almost 25 to 30 years ago ah, eze njemanze mhm. eze ndị kara aka kanopi chief a ego ego omenala igbo a ego ego <laughs> um, our job as ndị echirechi who to make sure that uh, our culture mm -hmm. migrates, propagates, and uh, is being sent home as a, an ID of a culture. Okay. That's what we stand for. And as we uh, do that, we try to teach our children, teach the world, show the world the unadulterated culture. Okay. and that's what we try to enforce and that's try, what we try to show the world that Igbo is only one and Igbo and Abayaba okay. <laughs> and uh, I'm happy with um, what I'm seeing today. Thank you. The Igbo culture is alive. Thank you, sir. Thank you, sir. We appreciate you, okay? God bless you. Biko nna anyị ukwu aha m Okweneto Ogochukwu Ọhaya. Abụ m onye nta akụkọ ndị sisa. Anyị were hụ ka ị na-aga wesiwu nnukwu mmanwụ na anyị ga-ejide gị. Biko kọtụdụrụ na anyị ihe na-eme n'ụbọchị taata gwa ndị mmadụ onye wu gwa anyị ihe butere gị ebe a na ihe a na-eme ebe a biko eweliwe daalụ sa. Ekele m Eh, biko afọ m owo chief sa nze ugochukwu onyemaobi amụ onye otulu n'oru west local government of imo state and na america ebe m na wụ na Atlanta Georgia ebe m nwachikwa echi m Atlanta Georgia eh, eh, yes so ọwụ Queen wụ onye na ọ na ihe gbasara Igbo na-ahụ gị ọkụ n'obi anyị na-ekele gị fụ ihe niile ị na-emere ndị Igbo ka Igbo na-aga n'ihu ee taa anyị na-esho kesi culture ndị Igbo sisa eh, organization na-achịkọta Igbo niile nọ na Amerịka anyị bịara ebe a na-akpọ Bronx ebe ndị Igbo landri first mgbe a e na-eme ihe a na-akpọ slave trade ndị Igbo ahụ ewere si na Um, na ije a dị ezigbo ije so ha abaghachi bak na ship butere ha so anyị na-echeta ha taa na-ejikwa ohere a na-agwa ndị amerịka ụwa niile that their spirit still lives jikwa opportunity a igosikwa ndị amerịka na ndị Igbo nọ ọfụma na anyị biri na America so Igbo niile comprising of the seven states of Igbo land ha niile nọ ebe a taa ma ndị eze anyị sisagoro ụlọ bịa ndị ọha na eze ndị ukwu ndị ukwu anyị niile na-agbakọ ka anyị si our culture gwa ndị united states of america anyị nọ na nke ha na anyị nwere culture traditions customs jikọtara anyị ọnụ ọhịa anyị na-eselebreti today daalụsa biko anyị na-ekele gị maka oge ị wepụtara ịgwa anyị ihe ndị a chukwu dewe gị goziere anyị gị o thank you and anyị jikwa ohere na-ekelekwa gị na ihe niile ị na-emere ndị igbo pụta isi azụ ụmụaka anyị mana egwu mana ukwe ihe niile ị na-eme chukwu na-agọzi gị Deme. Deme. Oh, Deme. Oh. Chukugoziego. Oh. Thank you. Good morning, Dr. Anderson. I saw you passing and I said, let me grab you for a second. My name is Kunet. I'm um, one of the media person for CISA and I'm a CISA member. So uh, I am really curious to know what brought you here today. Can you tell people why you're here and what we are doing here today? Thank you. Well, I am here to present the Igbo calendar as a reconnection tool for all Igbos in the world. So can you tell us who you are? I want people to know who you are. My name is Dr. Claudette Anderson of Unuchi Foundation out of Tampa, Nigeria and Jamaica. I am a Jamaican living in Tampa, and above that all, I am Igbo. Wow. Um, so my research is on the Igbo calendar and Igbo esotericism and mysticism, metaphysics. Okay. And so the calendar offers us a kind of foundation for the Ibo culture. You can use the Ibo calendar to learn almost anything about Ibo culture. Yeah. So it is a tool, it is a very good reconnection tool in the sense that if we begin to revalue the way our ancestors uh, counted time, right? Yes. Um, which was Omenala, Odinani, um, earth based, right? So the Igbo calendar has four days and seven weeks. It's a 28 day calendar that is equilunar and that is based on the forces. So we have Eke, fire, we have Orie, water, we have Afo, earth, and Nko, air. And so the forces of the universe. Okay. Um, this is the foundation of human culture and Igbo culture. And so we want to remind people everyone over the world, but particularly Igbos who are are now using the Gregorian calendar mostly. We want to remind them that they have their very own calendar, which is earth based, and that if all of us begin to use it, we can reconnect to those things that are important to us, or Nietzsche, or ancestors, and recover a more humane, um, less violent, a more earth centered way of life. So, so that's much. why I'm here. Thank, Thank you. you. Dr. Anderson, we Thank appreciate you. you. and we are so lucky to have you here. Thank, Thank you. you so much. Thank you. All right. Hello mama, kee ka ị mere? Anyị hụrụ gị ebe a ka ị na-aga mụ aha m wụ Kunet Ogochukwu Ohaya onye nta akụkọ ndị Sisa. Afụrụ m ka ị na-aga were sị ka m kpọọ gị ka ị bịa kọtụdụrụ na anyị gwa ndị mmadụ ihe iji were nọrọ ebe a taata gwa anyị aha gị gbakwa na anyị ihe na-eme ebe a taata. Aha m bụ Lady Josephine Iwanyenwu. Mhm. Ị inwe ebe m si wee bịa ah, gwa nwaanyị gwa nwaanyị onwe ihe o mere abụ m onye ike duru iwu anyanwụ nke mbụ nke a onye a kwuru ụnyaahụ onye ndị ọha na eze kwuru onye otu ha ya bụ my cousin ka nwụrụ anwụ three weeks ago so anyị ji wee bịa ebe a anyị na-ejebu ebe a na Staten Virginia ya anyị na-abịakwa ebe a afụkwala nga ebe ahụ mbụ afụla nga ebe ahụ mbụ mama ihu ma dịka ka ịkụrụ ebe ahụ oke weta ngọdo so ewee gbu uzie ka ọ bịa ebe a ga-esi ka m bịakwa ka m bịa ebe arụduru mma chukwu na-edu onye ọbụla ya duwekwa gị nwa anyị niile nnọọ nye gị ogologo ndụ na ahụ isi ike that's the oh. most important thing mm-hmm. ogologo ndụ abụghị nke pịa pịa pịa <laughs> daalụ daalụ mama biko daalụ nnọọ oh. taa ka mmetụ nke ebe a na-adị ọma biko awụ dị anyị mma ịfụ gị ndewo oh, daalụ ah, onye nze biko bịa kene na ayịsị ka anyị jụtụ gị ajụjụ mm-hmm. oke mama madalụ onye nze biko ndewo afụrụ m ka ị na-aga maka ama m na ụkwụ nọ gị n'ije ị na-enyere anyị aka na-eme ma nke onyonyo ma ihe niile na-akọnetị ma ndị nke nọ na Naịjirịa ewere nsị ka m jụọ gị biko ka ọtụdụrụ na anyị ihe na-eme ebe a taata gwa anyị onye ewu na ihe anyị bịara ebe a ime taata biko eweliwe afọ mụ bụ Amadi Ebube mba mma mụ bụ onye Ibiasa Igwe n'Oru West imo steeti wee bịa mụ bụ ofu onye na-enye eh, aka maka ihe gbasara eh, ihe omenala Igbo ah, ihe ka ndị sista na-arụ ihe ka anyị na-arụkwanụ mba Adaogochukwu Quinet biko abụrụ m onye okwu hmm, ya na-agbagharị ya <laughs> ka ọ dịrị anyị mma dịrị Igbo mma daalụ daalụ onye nze daalụ afa m bụ Chief Doctor Mrs. Ụzọamaka Josephine Agụọji a na-akpọ m Iru Ugegbe afa chieftaincy title m bụ udo. abụkwala m onye Aba Agana mana ana m Nudi na Nnọọfịa so abụ m na eduketọ ife ndị oyibo na-akpọ eduketọ bụ onye nkụzi nkuzi nke pụrụ iche so administration and supervision bụ my uh, area of specialization so ọ ife chineke ji wee chọọ m mma ka m ji wee na-enyechi ya kwa and ịmago ọ na-eju m obi afọ ma na-enyechi ya ife mmụta na na mahadum madam president aha m ọgọchukwu ọha ya. onye nta akụkọ ndị sisa biko anyị hụrụ gị ka ị na-aga wee sị ka anyị kpọọ gị biko ka ị kọtụrụ anyị anyị masị ihe na-eme n'ụbọchị tata ị na-agbagharị mgbagharị ịnọrọ ebe a ịnọrọ ebe a ịnọ ebe a anyị ji ga-eme ọnụ daalụ biko kọtụrụ ndị mmadụ gwa ha onye ewu na ihe anyị jiri maka ya wee nọrọ ebe a tata biko eweliwe o daalụ daalụ adakwe ada nna ịma na ịbụ the queen of sisa ọ ife nna akpọ gị achọkwa m ife onye ọzọ na-ekwu Ọsịsa sisa queen kene ka dị ọmalịcha <laughs> so sisa anara ekwu obele ee eziokwu ife a bụ ife a na-akpọ world wide festival of art and culture anyị na-eme ife a emume anụnwa eh, kwa arọ kwa arọ kwa arọ ka anyị ji abịa eme ya arọ 2024 anyị wee nọla ebe anụnwa ma mụ onwe m nọkwa ebe a since Monday o mhm. wee na-enene wee na-eje ebe niile ka mmalụ ka m na-agwa na Georgia na anyị bịara ebe anụnwa na anyị chọọ ka Chineke na-akpọkụkwa Chineke sị anya biko ife anyị ga-eme ka ụkwụdo akpọ n'anyị onye nwe anyị wee melụọ onwe ya afa nyaa and ọ emekwala onwe ya afa nke ka nke taata so ụmụaka anyị ma ndị na-azụ anyị ji ga-eme ọnụ ee ndị ụmụaka ị na-azụ famelu ee famelu mkpamkpa nyaa and eh, eh, eh, Dr. Um, Egwim ndị ndị odu bịakwa from na dc ụmụaka anwa onwere ifejuru anya afọ na-arụ anụnwa bụ na ụmụaka anyị ga-abụ anyị mesịa ife anyị na-eme a na-akpọ ọchịchị anya wele hazie hazie welekwa ife niile nyefe n'aka maka maka nọ na-ewu na-ata agba nwa ya na-enye anya n'ọnụ so ụmụaka wee na-ene anya like ndị oyibo na-ekwu children do what they see so they do they do what they see and then fa na-ene anya anya na-afụ ife anyị na-eme and ife fa mere nya gosi na ọ bụrụ sọsọ na fafụrụ ife anyị na-eme na fa ga karịa anyị uchu oife bụ ekpere anyị ekpere nne na nna ụmụ fa na-eme ị na-eme ife ị na-elotekwa na ụmụ gị na-ene gị anya maka na ịchọ ka nwa gị karịa gị so chineke wee na-aza anyị ekpere a na-emela anyị wee na-asị na oge ga-emela anyị nke ka nke ma nne anyị liri nya fanche niile ma eze eri ma onowu ma e, e, onye nze our chairman of the board mbụ onowu uh, our vice chairman bụ um, onye nze amadi ebube our advice prọfesọ bụ onye eh, napoleon eh, dr napoleon onyechi fancha niile wee na-akwadolu sisa anyị kwuru a ife ọbụla fe wepụta ego si ka agaba n'iru ka a na-eme ya ka ọ na-ada ụda anyị wee na-eme ya o wee na-ada ụda na-ada ụda mgbacha gị ife ndị obodo anụnwa na-agwa m ma ndị wetachala atụmatụ dị iche iche n'ụzụ ụtụtụ oge m bịa n'ụtụtụ ebe anụnwa abịa mba elekere eh, ịsatọ n'ụtụtụ anụnwa wee bịa ka ndị shọn ebe niile dị na-ahaziri ebe niile ahazi mmago nye aka dozicha ife ụfọdụ ụfọdụ wee na-ayọ chineke chineke wee na-asị ya ya meela anyị ọfụma ọfụma ndị a wee na-asị anyị na ife a na-eme juru fa afọ na fa chọọ ka ndị be ndị n'obodo a ka fasolu solu wee sịfe oke na ife otom na fasi wee chụ ya na sisa na obi dị anyị ụtọ na anyị ga-eso wee mịa ndị si na a ga-eje ụka echi na nsị a na mụnwa na onwe m n'ọkwa chineke ka m ji aka <laughs> ehe nọ chineke bụ ọgwụ ngwọ nsị a na m mesokwa fajenyawa ụka echi niile so chineke nna biko anyị ranye ife niile n'aka na anyị ma na ị ga-emezuru anya dịka ọchịchị obi anyị si wee dị ma ndị anyị lote ya ọma ndị anyị lụtara ya o mezigolo anyị ama tata tata ya aka nkụ karịa ka anyị si wee na-ahazie chineke ndewo daalụ onye isi biko chukwu gozie gị o ndewo tata our queen mother come on yeah. Hi, how are you? I'm Queen Mother's daughter. Yeah. Oh, it's okay. She will introduce you. Uh, queen Mother, good morning. Good morning. My name is Kunette Ohaya. I'm a member of CISA. I'm from Atlanta. And I saw you passing, so I grabbed you. I would like you to tell us what we are doing here today, what brought you here today, and then introduce the people that are with you. Thank you so much. I'm, I'm Eunice Leola Mungeon Moore, and my stage name is Queen Mother Eunice. And I'm a part of this event because I am a descendant okay. from the Gullah Geechee. Mm -hmm. And when they had the celebration and the acknowledgement of the Igbo people this is my home, so okay. they are my people as they are your people, Wonderful. and you are my people as I am their people. Okay. And we are from Butler Island, okay. where the master sold us. We were always property. We were not people. We were property because they made money off of us and that island is still there. It does not have anything to say that we are there, and our strive and this moment in time is to have something there to acknowledge that we were there. The building burned, the last building burned, that was in 1927. Okay. It was planned that we would restore the building and have a museum so that we could have a museum that would tell the story. We never did I want anything to live there because my people lived in huts, okay. and it was 1859 when we were auctioned off. Okay. Mm-hmm. Thank you for and this history. And can you tell us who you are, please? Sandra Martin Munjin. Okay. I, I, I am also a descendant of the Igbo tribe. Okay. My father was the manager of this park for 34 oh, years. Okay. The Genoa Martin Street Drive that you came in on is named after him. He was Ebon. Oh. Well, American ego, like us. Mm -hmm. and so the longer I live, the more I want to know about great great grandma Louise Butler, who was a baby on Butler Island. Whoa. Oh. And um, so I'm, I'm, that's why I'm here because I'm curious. Like she said, these are my people. Yes. Uh huh. And I, I want to know more and more and more about and Thank I you. moved back here from Atlanta. Oh, right. I had Nigerian friends in Atlanta. Okay, good. That's well, why you back again? well, right? Well, something <laughs> came into me three years ago to get out of Atlanta for one thing. <laughs> All right. Uh, <laughs> okay. So we're so happy to have you here, and we and look I'm forward to, to having too. you every year. Okay, thank, thank you. you. Do you mind telling me who you are as well? I am Valeska Moore okay. Carter. I am the daughter to Queen Mother Eunice. Okay. And I live in Darien with her, and I have one. I have one daughter and one granddaughter. All right. And Good. we're the next two granddaughters. I forgot about that. All right. Thank, Thank you, you so much. much. We're so happy to have all of you. Thank you. And, and we are looking forward to having all of you next year and every year. Yeah, Thank you so much. She is the ninth generation, I believe, if I can keep counting them. Oh, that wow. we wonderful. Wow. Wonderful. We tracked. It couldn't be more. Thank you so much. And then bring more of your people, okay? All right, your children and grandchildren, great, great, great grandchildren, right? Thank you. All right. Tutu ọma onye isi ndị eti mere aha m nwokwe na-etogochukwu ọha ya. Ọ biko anyị chọrọ ka ị kọtụrụ anyị onye wo na ihe na-eme ebe a taata biko. Ok, aha m bụ Emeka Nwosu. Aha m bụ Emeka Nwosu. osu eh, abụ m onye ehime mba nọ in imo steeti ihe anyị na-eme taata bụ nnukwu emume ndị sisa council of igbo steeti in americas na-eme kwa arọ kwa anyị na-eme nke afọ anyị nọ n'ime ya n'ebe a na-akpọ bronze week and bronze week nọketara nso na st simons ireland ebe st simons ireland bụ ebe a na-akpọ igbo landing ọwụ ihe a na-akpọ remarkable na ndị Igbo ndị Igbo nyere ndị na-ebute ha as slaves in the 1800s to be specific 1803 ka ha jiri bata mana ndị Igbo ka ha na-esi eme ihe ha ha wụ ndị na-alaiki na ha onye na-ejide ha ị ga-ejide onye Igbo n'ala ha si mba biko kama ha ga-awụ ndị ohu n'ala na ha na-amaghị na ha ga-alaghachi back to afrịka ebe ha si so ha gbalịa were zọrọzịa bootu ụgbọ mmiri ha ji na-abata gwa the captain si ya biko nọpụ n'akụkụ ha were kwe kpọkọta onwe ha na-agụ e, egwu gụrụ egwu ha ba banyekwe back na uh, in the water ndị mmadụ na-akpọ ya suicide mana ọ wụrụ suicide ha si na ha na-ala ebe ha shi na mmiri butekwara ha na St. Simons Island ọkwa mmiri ga-ebu ha laghachi so ndị Igbo na onye Igbo amaghị mmekọta bụrụ onye ohu so ihe ahụ mere ọ ya nwa ka a na-akpọ the first revolution of slavery in the history of America so ya nwa mere ha jiri mee saịtị anwa nke ọ ọwụrụzi ihe a na-asọ asọ ọ bụ holy ground for Igbos and echi gara aga ka anyị jere ya anyị na eze ere uh, akajiọfọ nke eri kingdom ọ jere ebe anwa kpọọ ma ndị Amerịka ma ndị Igbo anyị anọkọta mee ezigbo mmemme right anyị mere ebe anwa ọ kpọtụrụ akpọtụ mana chineke ga-agọzi ndị igbo ebe ụlọ anyị nọ ugbu a anyị nọzi na ebe ime họlụ anyị na-eme ihe mmemme nke taa na ihe mmemme anyị ga-eme taa ọ ga-agbajukwa agbaju mana m na-ekele Mrs. Ohaya onye nke a na-eme m ntaviu ya na ụmụ ya bụ ndị Atlanta Igbo School ha na-eme ihe ọ na-akpọtụ akpọtụ onye ọbụla bịara ikeri ha nke taa and uh, ama m ha ga-emekwa ihe ha ka ha si eme ya Ndị sa ochukwu dịrozie gị o ahụrụ m etu isi na-agbagharị mgbagharị ịgbaraga ebe ịgbaraga ebe ndị sista na-ekele gị n'ụzọ pụrụ iche ọwụ gị nwa woo chairman ndị sista anyị na-ekele gị biko jisie ike o chukwu gozie gị daalụsa ndewo fada ndewo biko aha m wekweneti ọha ya onye nta akụkọ ndị sista biko anyị masị shiri echi bịa ike, anyị ga-achọ ka ịkọtụrụ ndị mmadụ onye ewu gwakwana ihe butere gị ebe a na ebe ishi were bịa biko o ngwanụ daalụ daalụ hinne ndewo ịsaala chi asaala m chi ndewo anyị ekele chukwu afa m reverend fada well uh, it's not safe praise but let me say it all reverend Father, doctor theology doctor philosophy chiemeka aba huh. Doctor, Doctor Joba Chemekab. I'm from Germany. I'm living in Germany, working in Germany. Okay. I'm one for Igbo. I'm a priest of Onisha Archdiocese oh. uh-huh, in Anambra State. Originally, I'm from Ihaka, Nsoka. Some people call it Ihaka Chuku, Nsoka. Very near to UNN. Oh. But um, I'm, I was brought up majorly in Anambra and the priest of Anambra. So I read in University of Munich, Germany. Okay. My alma mater. I'm a lecturer. Holland. Okay. A visiting lecturer. I'm also a lecturer. In Bayern, of Bayern universities, Bielefeld, is a research scholar and associate research um, colleague, University of Munich, my alma mater. So, gbasara ife na-eme nke ji kpọrọ m ugbu a gbaa mmiri enu mmiri asaa from Germany na onwe m etu si masị m ọsọsọ mbụ ụkọchukwu wepụtara onwe ya merie e, e, ọsọ nya rie m mee ya na nkịtị maka ịfere anya mfụ ndị igbo ịfere anya ana igbo the igbo nation so ọ ma ọ na-amasị m ka anyị kwudosi omenala anyị ike ama onye edemede ofe akwụkwọ ndera publisher na amerịka ebe anyị nọ na washington dc afọ ya bụ human wisdom on inspiration cultural thoughts, If it there by one of them, I still remember I'm the author. I'm author of about 14 books now, I mean articles as an academic. What is there is no matter where you are, try to find the origin, yeah. the cultural, traditional origin, where you came from. Okay. in that book human wisdom ọtọ jọba ataba ya ife na-eme ọtọ mụtọ hinne gịnwa na onwe gị ị na-agbalị as onye chọtara um, Atlanta uh, Igbo School ya bụ akọwago m n'akwụkwọ m m kọwarị ha ọgbọsọsọ ikpe ekpere azụfadụ fada unu <laughs> mkpọ dị my topic the lexical academical the religion and liturgical aspect of the sustenance of igbo language igbo culture igbo cultural heritage nkọwa ya ọfụma ka anyị ncha niile jide omenala anyị sie ya ike igbo anwụla Daalụ. m efula daalụ na hinne nwekwa efe mgbe ọzọ m ga acha azụ na germany m ga na-abịakwa na-akwadola ụnụ na april this m nwa gbakwere ekpere mmeghe um, President kwa my papers na april na igbo world conference na nsụka kwa afọ m so chukwu gozie ncha na ọlụ gị nwa na alụ gozie onye ọbụla oh. udo dịlụ ụnụ ndewo oh. daalụ nke ukwuu oh.